ndị Igbo ekele m ụnụ ọwa na ụnụ nwoke oke ndị Igbo na-ekwu e nwere obere ihe m chọrọ ịkọwa n'ụbọchị taa ihe gbasara inyecha chi gị nne ọ na-apụtakwa n'afa ya ka m sị ka m kọwaa n'ụbọchị taa maka na ndị Igbo onye ọbụla chọrọ dị benefit nọ omenala. but I want to actually practice omenala agba aka nsogbu si wee bido maka na ị na-eme omenala gị na chi ga-adịrọ na mma ịmara na ị na-eme omenala so ka m kọwara ụnụ ihe na-ebute ijecha chi gị nyo ọ na-apụtakwa n'afọ nọmba 1 akụfụrụ ihe a na-adụtụchi ndụtụchi idụtụchi ya o bidoro ụfụrụ unu echekwala na ọka nna nna ya azụ wee mee ọwụrụchi niile ka a na-adụtụ adụtụ emchere ịgwa n'afa chi ya na-adụtụ adụtụ na ọ pụtara n'afa na chi gị nwoke oke mmadụ ma onye ma chi gị na o metere ihe dibịa ihe omenala n'ụwa ya mbụ den o kwesịkwara ịnọ n'ụwa kwe mebi ichiri ime dibịa iwere ya lọngụ onye na-ebe dibịa ị ga-afọ si gị na ihe awụ chi ya nke awụ ndị ichie ebe nna ya nke awụkwu nna ya adụtụrụ ha adụtụ dewe ha nye ha ọnọdụ ya wa na-egbunye ha anụ anụ so onwere ka ị ga-eji si na ị ga-adụtụ uche gị jee goro dibịa gote osisi n'ahịa atọrọ atọ ji dotuere gị chi dotụchaa ya gbuere ya anụ chirikwa osisi aha jee chebe ya gbuere ya anọ na iro chịrịkwa osisi ahụ jee chebe ya ime ụlọ a na-eme ya eme iji bazie n'ime ụlọ ka ebe chi dụtụrụ ka ebe ọ nọ onwe ha nke ahụ nọmba wan andị ma ndotu gị na mba ihe a na-eme akpọ kọlụ gbara m afa si gị chi gị ntị ịmandụsi gị ma weta ego a na-eme ya eme ịma ndotu nwuchi gị na mba ị ga-adụtu chi gị na ngwuru gị na ebe gị den ịdụtuo ya ya ọnọdụ ebe ị ga na-egburu ebe ị ga na-egburu ya anọ den na-agwa ya ihe ọ ga na-emere gị ọ ya nwa ụdị meaning of ịdụtu chi so anọghị ndị chi ha nwoke mmadụ ọ pụta ha n'afa na chi nwoke mmadụ anaghị chi adụtụ na anyanwụ gị ga na-esi enye ya nne ga egburu ya anọ maka chi gị nọ n'anyanwụ so ihe osisi n'anyanwụ dụtata ya n'ụwa egbuziere ya ofe anọ chiri na ochichichi bụ ụmụnụ ka edu ịchọzi ka ọ nọrọ ịgbakwa afọ ọ ga-apụta anụ ọpụtara chi gị nọ n'iro na ịgbarịtara chi gị azụ ọ na-aga ọ na-agụchi gị tụ ịgba afa ọ ga-apụtarịla nke a nọmba 1 2 ihe gbasara inye chi nne inye chi nne awụ sọsọ mgbe igburule chi gị ọbara maka na nna nna anyị ahụ dị oge nke ha ha na chi ha na-erikọ Ada enwere ka ị ga-eji si na iwe onye omenala gị na chi gị a na-erikọ ka ịfụ light a na-eme ya eme ichekie onye ndị nna ya ndị nna ha ma nna nna ha dị ndụ na na-eme omenala unu chekie bifo ha erie nri bifo ha erie nri ọbụla ha na-ebu ụzọ nye chi ha bifo ha eriwe ha ga-ebu ụzọ were nye chi ha nye mmụọ ndị enyere aka kpata nri ahụ bifo ha eriwe ọ ọ ma ị na-eme ya ụta chiga ị na-eme ya ụta mgbe ọbụla chiga ha ga-eme ekishọ na nne ama nkọ n'ụlọ ahụ maka na ọnwụ yanwa na-eri bifo gị nwa anọma na nne dịrị yanwa ga-eri gị nwa ga-eri metụ imechaa si gị gbata nne ime inyere ihe ka o mepere ka ụzọ mata na emepere ka ụzọ echefuo ya were ya na-arụ ụlọ elu na-emedoro ime echefu echi gị ishi erie oyigoro na irie ọ dịrị a, you can never see light echighị ga na-abata n'afa nke a nọmba 2 3 enwere m chere ịkọwara ụnụ today mgbe ọbụla ị na-enye chi gị nri onwe gị ka ị na-enye nne. maka na chi gị aha nọ gị n'ime ya dị spirit na-agwa gị ihe ị na-eme na direct gị ka ihe chi gị na-achụ ọnya anọ na datị nche kụwụrụ ụnụ maka na e nwere ndị wụ dide ha gburu elechi ha ọbara ka ha bidoro nwewe nsogbu na ndụ ha dade so m ji gwa ụnụ ka ụnụ na praktis na ọwụrụ mmadụ niile ka chi ya na laiki ọbara e nwere ndị nọ n'ụwa ndị igbo ha ka nkụ sis e kwụrụ mụọ ha ama amaghị ihe ewuchi amaghị ihe onye ewuchi ha ha ka ihe ha na-eme na-aga ka ihe ọwụ na ha na-ebi ezigbo ndụ a na-edekwa ka ha ọcha so chi gị awụrụ na ọwụ na mmadụ asị gị mee nka ị ga-amara ihe ịyọ spirit na-achụ so m ụnụ ị na-eri nri dị nna nna ya ha na-erikọ wụta ị ga na-erikọ wụta chi gị chi ga-ama nna apụta n'afa so mara ihe chi gị na-achụ mgbe eji egbukwere n'ichi anụ wụ mebie ịchọ ya oyi ihe iji egbere ya anụ n'anyanwụ onye nwere ihe ọma merele gị ịchọ ka ikele ya anaghị egbu anụ n'ọwụ ya ka eji enye chi nne nọ gị na chi gị ga na-erekọ sị ka m kọrọ ụlọ n'ụbọchị taa ọwụ anya ọbụla na-eme chọrọ dị benefit onwere onye chiri praktis dị omenala ya jarisi n'owu ị ga-eji na-eme women and man practice here. Another thing, ichi dutuchi, si na dutuchi, ịma dutuchi outside. Ị ga-adutuchi na ngwuru gị, na ebe gị. Ị mara na ịrụtụ bụ ụlọ, inwebe eh, eh, ngwuru, inwebe ebe gị, ọ idutuchi na ebe nna gị. Ị hapụ idutuchi. A sịgodi gị na chi gị nwoke mmadụ, hapụ ya, chiri anyanwụ nye ya nne. ịnọhụ nso were akwa ebe ọbụla nọ jee n'anyanwụ kpee ire ọma chi gị ọma ikpechi ire ọma ịgbawa akwa ahụ ebe ahụ anyanwụ fesiri animekeshọn ebe ọkwụra na ha aga animekeshọn agalachi gị na-erikọ ị ga-adị gud tili gacha ebe na-agabata ga-enyere gị aka onye idi ego ojent ka ịrụta ụlọ dụtue ọ ga ọnụidi ego ojenti ka ịbata ka ọnwa obi na enye edere ịtụtụ ya na ọwoke mmadụ ọ ga-enyere gị aka beti na ekpe ire ọma ọtịlị bata iji aka gị mee ya isi na ọnwa agbụrụ gị na isendara gị esenda ego esenda ego ka adụtụre gị ichi rasaid a na-eme ya eme unu je na ebe dibịa dibịa ga-agwa unu na onye awụchi onye awụ ndị ichie onye awụ ndị ukwu nne ya ọ dụtụrụ ha dụtụ nye ha ọnọdụ ana ọwụrụ kọmpọzin na ọwa ege jirila osisi ya tụrụ atụ wee dụtụ echi ọ ka ndị si eme etu ọ dị ka ọbịdị omenala na-awụ ndị Anambra ha ji ya ịnọ so omenala ndị Anambra ka a na-emezi enwe ndị na-eji okwu nkwuwe nkume adụtụ chi mgbe ndị na-adụtụ chi ha na different thing ọwụ kọmpọzin na awa oshishi ha atụrụ atụ so ihe mere eji ewe oshishi ha ji wepụta wụ na data osisi na-eji ọfọ n'aka maka onye ọbụla chi ya nwoke oke mmadụ chi ya nwere ọfọ so ma chi ga-enwere ọfọ enweghị anything ego gbasara gala chi tụọ ndị nwamba na ị ga-ajụ wụ na chi gọwa oke mmadụ a sị na onye ya ndị n'anyanwụ gbere ya nọ n'anyanwụ unu eji mee peace de n'ime ka efe na gala ya na-erikọ tụọ ya ga m so ka m kọwara ụnụ n'ụbọchị taa maka na enwere ka ị ga-eji si na ị na-eme omenala ị naghị apratisi ya ọ ya na-akọzi ịma mma ya na-eme ịma mma ya na-eme ịma mma ihe ị na-eme ịma mma ihe a na-emere gị so ị ga na-apratisi ya omenala fụrụ ndị mara nke ewe eziokwu ịmụta ya inye chi ọ na-eshi ike na mgbe gboo bifo mmadụ ekwule dewe na ebe dibịa elesimo dibịa na-agba afa ọ na-eshi ike na mgbe gboo ịnọ na egburu anụ awọrọ ọbara Eh, because onye niile na e nwere a lot of things ị ga-eji aka mere onwe gị eh, onye na-eme ọ ji wụrụ na things ji agaga in a different way because dibịa chọpụta na chi gị a ga-egburu ya ọwụ ihe a na ọwụrụ oke mmadụ ọgwa gị na gị ọ gaghị agba gị na gị nwa ga-eji aka gị gbuere chi gị anụ ọ ga-anara gị ego mere gị ọma ngara gị tụọ gị ihe gbasara ihe echi ya bụ gị nwa ga-eji aka gị na-apratisi ya maka na chi gị nwere onye ọzọ ọma ọ bụ onye ọsọsọ gị ka ọma ndị na-enye ego ka ha tinye ha nne ịmadụ ya ka ha hapụ ịmanye ha chi gị aka ọjọọ n'ọnụ nso m chere kwụwụrụ ụnụ buru ya n'obi na ọwụrụ chi niile ka a na-adụtụ adụtụ sọsọ chi ya na-adụtụ uchi ndị chi ha nwoke mmadụ adị ga-eme gị chọọ na ịdịgo ativ ime sọmtin gbasasọ okichi gị ahụ maka ị ga na-egburu ya n'steeti so ọ ya nwa ebe ahụ anya m sị ka m kọwụrụ ma kịta ọ na-awanye mechaa onye eji kịta na mgbe mgbe a na-akụzi m ije n'ebe dibịa asị gị chi gị chi gị si ya na inyere chi gị nne last two months ọ sị gị eh, last two months eteka na na gị nye anada igbere anụ anada one igbu anụ awụghị wee nye chi nne gị la chi gị ga na-erikọ ma ịchọkachi gị dị ativ ịchọka ịchọkachi gị rụọla gị ọrụ ọkụ si wee dịrị a m sị ka m ụnụ n'ụbọchị taa ọkọ ha m n'ọnụ azịkwa onye echere ya zara ndewo na ụmụnna m